unu onwe ihe kwụsịrị eme ụmụ Chineke ọ ga-adịrị anyị mma osimiri e na nnoyi ọ ga-adịrị gị mma bụrụ ngozi eguzo ịbụ onye a gọziri agọzi nụ nkasi brọke anyị niile Chineke emewe anyị mma ọnwụ zuru ike gọziri agọzi ka ha rabụ ndị na-ahụ ndị ezi omume n'anya bụ ndị ihe ọma na-adịkwa mma chineke si na ga-adịrị unu mma o onye ezi omume ele jehova si na ọ ga-adịrị gị mma Nelly. Calixtus Okeke Kalisamba Charles na onye otu ọ ga-adịrị ọbụla na ndụ m n'ọnọdụ dị ike dị ka ọ dịkwa n'ohu abalị na asaa nke ọnwa disemba 1991 ekwesu tinyere ọgbaghara na njem ịgbasa osisi ọma m n'obodo ụmụ nwa esi chineke ọ dịkwa ka ọ na-adị mgbe nna na-asị a ga-eme anya ngwa ngwa eme ka osisi ọma ndị a n'iru ndị hibru isi iri na abụọ nke abụọ azaya ohu abụọ na iri na abụọ nke asaa nakwa abụ ọma iri atọ na anọ nke iri na ite naanị, anyị ejighị ngwa egwu ma anyị ji okwukwe mgbe anyị na okwukwe ruru lee na chineke dị elu karịa mkpa niile ebube ebe niile bụ sọ ngwa egwu sisti Jeọma o wee ile anya gburugburu tie chineke ọ bụ ote

a sị na ekwensụ mere anyị gara ịda mba ma chineke nọ n'oche eze ya na bọnegin kristians niile unu bụ ndị a gọziri agọzi onye kere ọha amaara m na chineke nwere ọsịsa nye ya elele dị ukwu nke mba ọbụla kama na ele dị ukwu nke chineke anwapụtawo m ya na o kwesịrị ntụkwasị obi kwesịbiga oke ị chọrọ ịma ọrịa rere enwe lee atani pụrụ ya ọkụ n'anya ka anya dị ya bịa jụọ m n'ihi na ndị m jupụtara na ọgbụgba ama mana okwu chineke bụ oriọna nke nji ahụ ọzọ. ọlọlụ ya